Yeah, greatness, it, baby. DJ Yeah, and cinema na tachalonga keys. Security wine touch and see a na nekatakilisi ya sina chidema sasun. Your elder brother game was in easy. <laughs> Waiting I no forgive you, now waiting I get. We are no fit to take you, never there for it. BJ, me never got Anybody man, some belt. Zip, babe. I don't buzo ya hati nwa ka nlebata ị ah. na-enyegodo m trips isi ya nkibata body banging ka you go wound me like a frebo eh. juice vanilla with the flavor sugar shuga na mgbe bụtaga bilibili one in a million shape coffee giligili money no be wahala change giligili nga wuyele gị ya na milimili cause I know what nobody will go come gum buddy I'm just a call away when you need somebody will go give some love and will go lift your body will be say last last go meet your daddy your daddy I don't wanna hear shit I don't wanna wanna hear you I don't wanna hear say you deal with another man The way your body go okay I don't, wanna see you with nobody Nobody, nobody, nobody, nobody, nobody Don't wanna see with nobody Nobody fight but my girl. Nobody talk to my girl. DJ talk to my girl, you are there. Crew, you are there. You, are you there? DJ Neptune, are you there? Say, babe, Sounds I am here. <laughs>